ụmụ iyo ka ekonume daalụnụ onye gị na ya nọbụ bụ eze ụmụ iyo orimili dọla n'ewe igbo ee ụmụnne m ife dị na ya na ife niile m chọrọ ịkọrọ unu gbasara Pete Edochie na vidiyo a bụ etu o si wee mee na ife mere eme abịarọ m ebe a ka m kọrọ gbasara ya ọla Edochie ma ife ya na iji ụwa ya na-eje ọ bụrụ ife m bịara nọọ na nna anyị ukwu bụ Pete Edochie kpọmọkụ ana enidi nya enwe nto ịza dị oku ana eje nza dị oku oge m na-eje ịza dị oku ọ kpọsịrị m ife izi ọjọọ mbụ e, elekshọn eme n'Imo steeti ma okwu gịnị na ya nsị a na elekshọn eme n'Imo steeti na onye ọbụla maara ife jeka ime masị m kedu etu ọ bụ wena akọwala ya na na ọ bụkwa ya nwa bụ igwe ọgadagidi nọ n'oche a na o nwere mmadụ ọbụla dị ndụ n'ụwa ga-anata nwe ya ọchịba ma ọchị nsị a na o nwere onye bụ onye naijiria na-amarọ karakta ga-etu ịnọ ọ wesị m okwu ahụ mgbe nkrọsụta nsị oke na nna abịa nna ọkwa na-etu a amakwa m obere okwu a ikwu wee draịvụ wee nweta onwe nna bie ọ nabatara m ọfụma mma asị maka otu ọ nọ na okenye ka ọ bụ mma ntụgide asị ọbara uru na nna tụgide asị kama ọ bụrụ na onwere ebe anyị nwere disagrimenti ewepụtakwu ya etu anyị si pụta na na-ekwu ya onye ọbụla anụ ya onwe ife ị ga-ekwu ikwue ọ ka o si wee dị otu ọbụla isi chọọ isi disaidi ya maka na ọ bụrụ ị na-eme m expect ka ife ọbụla mme ka mmetasị ya ka isi chọọ so ọ dị possible na nkọsiala ife a kịta na ịchọkwa ife ị ga-agwa m ọkwa itoo me etoo maka na n'ụwa ife mee ọzọ ife ịbụ a ga-eme ọ bụ ozi na ndị a nọ fọ gịnwa ọ na fa dị against ma enwefa ntị anti ka anyị wepụ ọnụ ebe a o wee bụrụ na ejelu m bia luo wee sị m na n'ife mụ na ya na-akpa ee eh, ka anyị kwutọpụzi ya ka anyị wee banye n'ife ọ kpọọlụ m nsị a na ọbara ulu ka anyị rapụ ife anyị na-akpa na nna anyị ukwu bụ Hope Uzodimma mee ka a na o nwere onye dị ndụ n'ụwa ka ọkwa ya agwanụ Supreme Court ife anyị ekwu maka na ebe a ị ga-agbaje ọsọ nyanwa bupu APC na onwe ya ị na-alọ nlọ ego ọdọba so wee sị ya na o wee nọọ ife abụda ebe ife mma gbasara ya nna anyị ukwu bụ Pete dochie wee sị m na etu a nnọ kịta na ọ ọmakwa na m so na onye a na-ege ife ọ ekwu nsị a na ndị awe wee sị m ọ dị mma na o nwere one or two ọ chọrọ ka ọ jụọ m njụọ onye si gịnị ya maka na ife ama m nwoke a dịka nwoke dị tọf ama nọ nwere ike ịdị sọft like ị na-anya efu oge a na-ekwu okwu ya gbasara etu o si wee jefu eh, ọbaọba ka ọ gịnị ka a na-akpa ịma <laughs> onye isi a naanị ndị a na-adị ewebe ụmụ nwaanyị every year ọnị nwanne m ọnị ndị ife yetego ee na ụmụ ife ndị ọzọ ekwugasị kedu ife ala o ji wee jee ikenya na o rubutere anyị wee jebe anyị nwara na-ekwukwe si na n'onye igbo ka ọ bụ na igbo ada esekpulu mmadụ nke va ji adalụ mmadụ naanị ee eh, eh. na na-akwụ ọtọ ya bụkwa na anyị na-ekwe n'aka anyị bụ igbo anyị ara n'ọkwa kama were ofu ofu aka malụ olu anya ọ bụla aka na-abịa ijikwa ya n'aka so na anyị maali ọfụma na mụnwa amakwi na onye dị tọf wee wee mana ife ahụ si ka ọ jụọ m nna echi ya ka ọ jụọ m o kwere ekwu ya wee si ya nna anyị ukwu ka m gwa gị na otego m buru gị ife a n'obi na mmekwupie wee sị nna ya ukwu ịmakwa n'iso na ofu onye n'ala Igbo kọsuru problem n'ala Igbo ọ sị m na ya ghọtara ya nsị a na ọka mma na m gwapụ etu ọ dị n'obi bifo na-anaba nsị a n'ịkọntributuru na ụmụ ihe ọjọọ na-eme n'ala Igbo wee jụọ m kedu n'ụzọ nsị a n'ime n'ife iji wee bụrụ onye kedu n'ụzọ ọ bụ nwesịa na ọ bụrụ na ọ na-anya ọfụ na ndị otu ihe niile fancha niile na-emekọ fim na ọtụtụ n'ime fa anwụfuo na na ya nwa dịkwa ndụ masị m na ọ ghọtara ife nne nsị a ee n'ike akụziri ndị a gwafe eziokwu ebee ka ibilọngụ original one ee maka na ife niile imechaa na fim onye ọbụla bụ nwata a anigbo toro onye ọbụla toro n'ala igbo na afụ bụ ka wee nyaa onye isi ndị ndị na-eri e, e, e, mmadụ ozugbo maka na ịwọchisia fim niile ime jee nenesi anya nke gị bụ na anwụkata mmadụ egbuo ewu nwoke dị ndụ aya egbunwu mana onye igburu aya agba ọbara ịchọ iwepụ iwepụ ịgbago ụmụ karakta anyị bịa bisie na fim anyị anọlụzia ndị niile gị na famikosi fim mesi ife ndị ọgwụ ego a ụfọdụ ụtọ na diabetes ụfọdụ ụfọdụ nke ji na anwụọ many ụfọdụ dị na kịta nya ndị otu mana everyday a na-eneghị anya <laughs> echawa e, aka ugo gwa ndị eziokwu kedu original wa na ebe iri aka nọ na-agụkwu ọtụtụ n'ime anyị nọọ ife a ka iji wee kọntributuo elot na ndị mmadụ eje chezie na ihe na-eme ebe eziokwu ama na ịbụ onye fim esizi ona na-abagasị n'ife dị anya ma ọmala ụma dịgasị atọ ọfụ na-enwere isi n'ọdụ onye ruo na famili ya ọ bụrụ mụmụ india min ọ pụọ n'ilo ọ bụrụ ụrụ ịghọtago na onye na-afụ na fim nyarịa echekwa na be gị na-ada abata ya abata na amụrụ na gị nwa na onwe gị nọma pesin kwa ka ịbụ mana ije na fim ife ime ịbịa mesịa fim niile ime utinye ndị mmadụ na hai jọmp ọ na-ene m nsị anọ ka mma na m gwapụrụ gị nọ nke bụ eziokwu ka m gwa na onwelu ndị che na-ebo e, ya chief priest nke mana fa mụrụ na ịbụrụ dị mmadụ a ana nke gị bụ na ebiakwu na konfuzu anyị ya wit baịbụl ị na-ekwu okwu ọfọ anyị amụrụ ebe ị na-anọ ka e ka esi ya combine the two unu anyị na-agwakwa anyị nke bụ eziokwu na m si e, n'ife m ji agwa gị ya bụ nọọsọ mụ na gị na ebe a na o nwere onye ọzọ na ya nyetụ ọ ka mma ka m gwa gị etu ọ dị ọ na-ekwuzikwe na na okwu a na-ekwu na ọ bụrụ ọka ọ dị na o nwere ebe ya nwa bili aka na ya na-ebili onwe ya ndụ ya n'ife a bụ fim nsị eh, atịrị ya ndị ọzọ na-eme ya ka fim mana gị nwee imefe nke ga-emefe na ọ dadịsị ka fim ọ dị ka iminuli ya nkegide na kamera anya ajụọ gị ajụjụ etu isi azị ya ma igwe ibu abụ onye igwe nke usef obodo brutal so some people chere ife a bụ eziokwu ama nọ fim a na-epụtaba ka ị bịa kọwa ife ọfụma na ife afa fim Eh? <laughs> na o nwere many uncles anyị nwesi na village bịa tekizie ya serious wee kpaba nsi na-agụ mmadụ ọrụ na village sensus ọgụrụ ndị ọgụgụ gbuo ụfọdụ ka ọ na-ewere nye ule ịtụ a ka o si enwe ụfọdụ ụmụ nwaanyị nke ọ chọrọ idi na nke ahụ jụ o wepụ ya n'ike iro ibe atiri meni ihe abịa ịghara ya abịa ma uh, agwazi ya si ya na ọya bịakwa ka hotenna alụ ndị Igbo na ebe abụrụkwa eziokwu so ife a ka m na-agwazi ya anyị nọ n'elu ya fonu ma ring ya oge fonu ring ọ bụkwa na hope ụzọ dị mma na-akpọ m wee welu fonu gosi ya si ọkwa ọfụ na hope na ikwuru okwu ya nọọ ya na-akpọ ya ngwa m na m jebe m eza ya oku na ọ bụ nzasizie ya oku ka anyị kwue wee binizie ọtọ wetu ya lewesịa nna ya ukwu gbakọkwa ife a ngwa ya ọfụma ee nakwa echeki gbalụ ka isi ya apụta ka itenda agasị ya na ife a bụkwa sofim fim ka ndị ọnkụl anyị dịsị iche iche rapụ ide etekizi ya tu serious akwụwatago agbasi amị agbalụzia pụọ na geeti afụ m sekuriti men ịbụa ndị sekuriti bụ abụ ifemfụ na geeti ofuke bụ onye dọpelụ m ụzọ nke too ogologo dọpelụ ụzọ nke dị chọt nọlụ na-ekili m ekili so mgbapụta n'anya na ilo trafik adịrọ trafik a duto na trafik adịrọ mgbapụtazie na jọnkshọn ka m bazia n'ụzọ mmesi by express jebe imo steeti na ozugbo ife a na-eme nekwa ka nwunye nna pịa m aka n'ike ọ bụ na na ntụlụ ọkpa m tụgị dsf so m wee binye ọ wee bụ na ọ na nlọkọ ife niile a na <laughs> akara aka ewena iwe nwanne m gị nwazi na onwe gị na-ege ife m ekwu ị na-alọkwu nlọ ịlọ mgbe ụfọdụ ịkọ mgbe ụfọdụ ịda akọ egbu na nna m kọrọ nke m ọya bụ ife a kwuo oge na onwere ife m ga-ekwuo na ịma si ya onwe ife ya agwa m egwa m ka nwanne iti ịba mba abafe ya oke ihetego ike a wee na-abalụ m ya bụ mba na onye ọbụla na-alọ nlọ idozi mmata ọ bụrụ na ọmaka alọ dị nlọ ya ka ihe ji ya akwụkwọ toonu m na ọ dị izu mmadụ lọsi ụdị nlọ ọka ncheta ya edeghị igbo eze